udo ezi udo udo na-enye ndụ kwe ka jizọs bata n'obi gị Ịchọrọ chọrọ udo ezi udo udo na-enye ndụ kwe ka jizọs bata n'obi gị ụjọ gị ka ọ ga-ebupụ abalị ghọrọ gị ehihie ụjọ gị ka ọ ga-ebupụ abalị ọrụ ga-enye ihe ụjọ dị ka ọ ga-ebupụ abalị ọrụ ga-enye ihe kweka Jizọs bata n'obi gị ụjọ dị ka ọ ga-ebupụ abalị ọrụ ga-enye ihe ụjọ dị ka ọ ga-ebupụ abalị ọrụ ga-enye ihe ụjọ dị ka ọ ga o ti tọpụ dii ruri iri igwe love.

o nyere achịcha si n'eluigwe nke bụ sọ ụtọ na ama ka anyị rịọ rịrịọ o diwenu onye hapụrụ anyị na sakramenti nke ha dị ịtụnanya ncheta nke ha fụfụ gị nye ha anyị anyị na nrịọ gị nsọpụrụ nke ihe omimi nke ha hụ n'ọbara gị nke ga-eme ka anyị nweta helele nsọpụta gị onye dị ndụ Na achị, ebebe ebebe amen ngọzi dịrị chukwu ngọzi dịrị afa nsọ nke chukwu ngọzi dịrị jesu kristi bụ chukwu ezi ekwuru ezi mmadụ ezi Ngọzi dịrị afa nsọ nke Jesu ngọzi dịrị obi nke Jesu dịkasịrị n'asọ ngọzi ji ọbara ya dị oke ọrụ ngọzi dịrị Jesu na sakramenti dịkasịrị asọ nọ n'ọta ngọzi jiri Chukwu mmụọ nsọ onye ngọzidili n'ike chukwu ji egwuregwu maria jikasiri na-asọ ngozi dili ịtụ ime ya dị asọ na anyị ji jọọ ngọzi dịrị mbugo n'eluigwe ya dị osi ito ngọzi dịrị afa nke maria bu vejin na nne ngọzi dịrị josef dị asọ dịkasị obi ọcha bụ di milostivišću nebitimo radio Majano. Anyị sekwuru n'ebe sakramenti nke kachasị dị nsọ. maka na o gosigo ebere ya n'ebe anyị nọ eziokwu nke iwe ga-adị ọkụ otito dịrị na na nwa na mmụọ nsọ etu dịrị n'izizi na nkịta, na ebe niile n'ụwa ebere sakramentị nke kachasị dị nsọ Maria Ekene Maria I na gracia usekpu ụwa gi gị Ngozi ngọzi n'etiti kporo niile I na gracia usekpu ụwa gi.